Eka JP okay with the second of April the inaugural invited cultural day here at Central School Umatuoru Ebiteku. Shalom. Smart, DJ Smart, What do you want, ka anyị baa n'omenala Igbo nkwem. Onye ka you m ala ọfụma, nwanne m na-eji mere, na-eje ọrụ. Onye na-egbu obu ụmụ, His Royal Majesty, Igwe Sir Bennett Emeka, anyị ga-emezu omenala ya ọchị dịka m. nna afọ ọjị n'ime bụ n'okwe ma n'ime kabinet niile ana m anyepụsị ndị na-ahazi ọnọdụ a ebe nụdụrụ aka ka ewepụ ihe a ihe a nụdụrụ aka ka ewepụ ya ozugbo ihe a nụdụrụ aka ebe atụrụ m mkpụ ya ka ewepụ nwanu zuanu ee ọ bụ na igwe mweri aka ruru igwe mweri ọrụ na ọrụ n'ezi ọnya kwụwara m ọtọ mụgo n'owu mweri ọjọ unu mere igwe na ndị kabinet anyị tikwara akara bụ nwa n'ali ya sị na anyị tụrụ anyị ya ọ ya abalị bite mmeri o bite mmeri adịrị unu mma o dịrị igwe mma o dịrị mmeri niile mma anyị ga-adị nyo bite mmeri anyị kelere unu ee nwere ekene m unu ike m nwere ekene m unu Anambra ekene m unu anyị na-anabata anụ ka onye nke na-anọchite anya His Excellency the Executive Governor of Anambra State anụ ka anụ anyị na-ekene gị the Honorable Commissioner for Works ya bụrụ a na-awụ airport Ụmụeri a na-ekele gị na apụta anụ ee Ụmụeri ekele m ee biko enwere okwu ire chọrọ ka m kwuo tupu anyị wee gọwa ọjị anọ m na-agbawa ọjị n'ọnwa wee sị ka m kọrọ tie ya ebe ọkpụ na aha enwe pọnchọn ọ bụ mmụọ eri na-eje na maazị igwe na-abịa ọ bụrụ na ọ bụrụ ọchị ka anyị aga ọbụla awazi ọbụla ejere obido the function ebe ichie mmụeri mụrụru mmụeri mụrụru ọgbụ mụrụru mgbede mụrụru mmatụ ọrụ ụmụ nwoke niile dịpụ ichi mmụeri president general nwere general assembly Nkochi nwere eze dịka mkpọtụ dere na ụmụ ikorobịa. Ee, eji m ọ n'aka wee na-ekwu His Excellency the Governor of Anambra State onye nke the Honorable Commissioner na-anọchi anyị ya taanị ọnọ n'etiti anyị ya na onye bụrụ Commissioner for Works akwụkwọ Gọvanọ Anambra taanị. M nwere ọkwa eziokwu àwọn eré ìkùnà àní lórí sí àní mọ o àní lọ́gbọ́n àní mọ o wọ́n ní ẹlọ́tẹ́lẹ̀ ń wò éèrè wẹ́ẹ́ lọ́ọ́lá àní ezi lọ́ọ́lá àní airport yẹ́ àní twenty million to their project initiative first and second phase ń wẹ́ẹ̀rẹ̀ wẹ́ẹ́ bá sí first and first and second ẹ̀wẹ́ náà kọ́dọ̀ the third one. where you are going to Ọ ya dịkwa na anyị mma. Ee, ọjị nji n'aka ebe enwe bụ ọjị udo, ọjị ịhụnanya, ọjị ọganiru. Ọkwa a nụrụ etiti Mmueri na Aguleri 1999. Ọ kpuchiri aka klọk anyị azụrụ nne, mebiela anyị nnekwu ibe. wee na-ekwu obibe mmụọ wee si na anya nụrụzi ọkụ ọzọ na mmadụ anyị nwa onye chọrọ ịnụ ọgụ ya jere bedugiri onye nụwa ọgụ ebe ndị boko haram na-anụ ọgụ mana ọ bụrụ na etiti eri na ọ bụ mma ọba anamụ na mba mbamba anyị nwa niile na anya anụrụzi ọkụ ọzọ ọ n'iru n'iru ka anyị na-aga n'ihu ebe ọma ya na-eme ndị mmụeri o Aliyu Jemuel Dr. Egbunoke Echi Ichioyibale onye mere ka gị mere ka nwa mmadụ mmerụ adịkwa anya mma anya natara ụdị nwa mbụ izizi anyị na-ahụ ya n'ime enwe ya nọ mgbe onye ezigbo onye ọchịchị nọ n'ọkwa mgbe ahụ ka iwe dị iche iche a na-eme ana adị m hapi n'ihe enwe na-eme n'anya m maka na ọ nọ n'ọchịchị mụ nọdụ n'ọchịchị ibe ọma niile dị iche iche wee na-eme ọkụ oke eji ọhịa dịrị gị mma ele ezinụlọ gị mma ele ndị iyi nke mmụ eri na-achị mma ee ihe nna ekwu bụ na ụdị uru ibute mmụ eri ya dị ndụ ụmụ ikorobịa ibute mmụ eri ya dị ndụ ụmụ agbọghọ ibute mmụ eri ya dị ndụ onye dịrị kandụl ndụ ọ bụrụ ka iwe anyị dị ndụ anyị wee zụọ mmụọ anyị anyị zụsịa mmụọ anyị mmụọ anyị azụrụ anyị ee ebe a bịara ka anyị mee ka anyị bụ ezigbo iwe ndị mgbakọ tudoro ya ka ha bụ temgbere wee na-eme arụ arụ ọma ee ndị ọzọ ya emepụ ya tupu arụ agụ n'ibe anyị na-achọ bụ ezigbo iwe ka e were wee na-ekpo ekworo ọ bụrụ ekworo mmadụ mmadụ ibie stọlụ n'obodo iwe anyị mere a na-eme ebite mweri nde ije nke mweri eme nkebe ezi mweri eme nkebe a na-eme ya onwe projekti ahịa na lọnch obodo ewee na-aga n'ihu ọgwara eziokwu nyara kewebụ mbido ka anyị na-ebido n'ọzọ anya eme ya n'oge enweriri projekti a ga na lọnch anyị zizie ka mmadụ ra ma bịa niile anaghị eme mbọsi ahụ wee na-ekwu ka ndị tinyere n'aka uwe n'ụkwa na ọdị mma dị n'aka abụọ dị ịhụnanya ọdị udo ọdị ngozi ụmụaka m weri ndị nọ n'ezi chineke ga-akpọta iwe gozie ezinụlọ anyị gburugburu ogbu ọ dị mma ma ịta anya nkịta ndụ na ahụ ike site na jizọs kraịst bụ onye nwe anyị ana gị kparị katapila na-agwa mgbe ọnụ niile nọ nọ ọbịbịa bịara tata na-egosi na also airport one na before end of this month wey we get ada ada sporting everything wetin ndị ọdị n'uche n'aka and ụlọ emekpa okwene campaign maka this uh, international cargo airport wee gụnyere ndị ọzọ your excellence no your excellence no otu ọka ka anyị na-anabatabụzi mejọ iheke mejọ iheke is uh, representing the commander artillery brigade onisha Major, you're welcome. Welcome.